ọhụrụ n'ebe ahụ e nwere otu ogige nke ha banyere Judas onye rere ya mara ebe ahụ n'ihi na ọtụtụ oge ya na ndị na-eso ụzọ ya na ezukọ n'ebe ahụ Judas siri n'aka ndị isi nchụaja na ndị paresi nweta ndị agha na ndị na-eche ụlọ nsọ ha bụrụ oriọna n'ọnwa na ngwa ha dị iche iche gaba n'ebe ahụ ma ebe Jesu mara ihe niile ga-adakwasị ya ọ gakwuru ha chụọ ha si onye ka unu na-achọ ọzọ ya sị eso gbara asị ụmụmụ azụ gaa n'ala Jesu ha jụọ ha ọzọ si onye ka unu na-achọ ha zaa ya si Jesu ọ bụrụ na unu na-achọ m hapụnụ ndị ọzọ ka ha laba nke ya bụ iji mezuo okwu o na mbụ n'ime ndị nyere m onweghị nweghị nke funarịrị m Simon Pita onye nke ji mma ha 메레야 마본지야 가리워지 보니 신차자 아무지 보아오보 마우스 예사와 피타시 minha mara que não boia, obuna magariga. iko nke nna m nyere m na ncheta oge ya ịchụàjà n'afọ ahụ ọ bụ Kaịfas nyere n'echije ndị Juu na otu onye ga-anwụchitere ndị ọzọ Simon Pita na otu onye na-eso ụzọ Jesu soro ha pụọ nwa azụ nke ya bụ onye onye isi nchụaja mara nke ọma soro Jesu banye n'obi nke onye isi nchụaja Pita kwụ na mpụga ọnụ ụzọ nwa azụ ahụ onye isi nchụaja mara nke ọma ruru n'ezi rịọ onwe agbọghọ ahụ na-eche ọnụ ụzọ wee kpọbata Pita nwa agbọghọ ahụ na-eche ọnụ ụzọ ajụọ Pita sie. ọ bụ ohere otu onye na-eso ya na nkuzi ya jezazasi ya ekwuru m okwu n'ihu ọha na eze ka ụwa niile nụrụ oge niile ka m na-akụzi nkụzi n'ime ụlọ nzukọ na ụlọ nsọ chineke ebe ndị Juu niile na-agbakọ o nweghị ihe ọbụla m kwuru nzuzo gịnị mere iji ajụ m jụọ ndị nụrụ ihe m kwuru jụọ ha ihe m gwara ha ha mara ihe m kwuru mgbe ọ kwuru nke ya

anaghị ekwuru uwe ya n'ebe ha ma ọ na okwu m ziri ezi gịnị mere iji ọma m ụra anaghaziri Jesu ya Kaifas onyeisi nchụaja cheta na mara gị na ikpe gị Lord, ụwa bụzikwa ụtụtụ ahụ onwe ha n'ụlọ ka ha ghara imerụ onwe ha tupu nke ngabiga n'ezi jụọ ha si ihe ọjọọ siri na nwoke ha mere ha zara laghachiri azụ n'ụlọ ikpe jụọ Jesọs ebe eze ndị Juu Jesa zaa ya sị ajụjụ ha osi gị n'uche pụta ka ọ bụ na ndị ọzọ akọrọla gị maka m Pilate ya ya abụm onye joe abụọ ndị ala ụlọ na ndị isi chụọja ọtụnyere gị na kamun ọ bụ gịrị ka ị mere jesụ zara ya sị ala ezemabu ihu nke ụwa ọ bụrụ na na bụ nke ụwa ndị nke m gara ịlụrụ m ọgụ iji gbochie m ịdaba n'aka ndị Juu n'ala eze m abụghị nke ụwa Pilet jụrụ ya sị ebe onye eze Jesu zara ya gị kwuru ya n'ezie abụ m eze maka iyi ya ka eji mụọ m ka m bịa n'ụwa akaebe maka eziokwu ndị kwenyere n'eziokwu na-ege ntị Pilet ajụọ ya si gịnị bụ eziokwu mgbe Pilet gwụchara nke ya ọ gakwuru ndị Juu ọzọ si ya ọ dịghị ihe ọcha ọbụla m chọpụtara megidere ya mana dịka omenala ụlọ siri dị ọ bụ ihe dịrị m na m ga-ahapụrụ n'otu onye nga Noche mumenga viga Ono gacha kam haporo no hezendi ju Achirimbu azasi Ogu imoke ha Prama haporo na-adị egwu na ncheta ịgba mara gị na kacha uhie uhie ha bịakwutere ya nna no no ona の太郎のや顔の花onwe ihe ọjọọ m chọpụtara n'aka ya Jesu bụ okpu ogwu yiri efe na-acha uhie uhie pụta n'ezi oilechasị ha lehenụ nwoke ahụ nan czeka ogień. 하지린 곳에 뭐보야 뭐보야 바이네 자시야 뭐라노야 너왜너 바보 아웨이 헤어져 접붙어라 아메르 sono loibe, cio Gesù sin. anebe nebe caibu, Gesù atto forohi bụ Jesus ị maghị na m nwere ike ịtapụ gị ma ọ bụ gbagbuo gị Jesu ọzọ ya sị ị pụghị inwe ike ọbụla n'ebe m nọ ma ọ bụrụ na esi gị n'eluigwe nye gị ya nke ya mere njọ nke onye doro m nye n'aka gị jiri karịa nke onye ọbụla n'ihi nke ya Pilet achọ ụzọ ọ ga-esi hapụ ya ma ndị juu tisiri mbụ ike si ọ bụrụ na ịrapụ nwoke ya ha na-akpọ gabata n'asụsụ Hibru ọ bụ ihe dị ka n'etiti ehihie nke ụbọchị nkwadebe maka oriri ngabiga ilechasị ndị Juu lehanụ ha unu ha etie Jazase Anyewe Yezazo Bero Sasiza Mgbe ahụ Onye tinyefere Jesu n'aka n'ebe ahụ ọ ya n'obi ya na mmadụ abụọ ndị ọzọ otu n'aka nri otu n'aka ekpe Jesu nọ n'etiti ya Pilate ihe nkọwa nke okwu kwudoro n'elu

Latin in Ndị sinchaja nke ndị Juu gwara Pilat isi Ede nwetara otu ụzọ ha chiri uwe wụda ya nke ha na-akwaghị ya akwa kama ha kpara ya akpa site n'ọnụ ruo n'ala ha kwurịtara n'etiti onwe ha si kama anyị ga-efewa ya ka anyị akwụkwọ nsọ kwuru si ha kesara uwe m n'etiti onwe ha ha fekwara nza maka uwe ụda ya nke ya n'ezie bụ ihe ndị agha mere maria nne jesu na nwanne ya nwanyị na nwunye klopas na mary nke Magdala ụlọ akụkụ obe mgbe Jesu hụrụ nne ya na nwazụ nke ahụ hụrụ n'anya ọ siri Amen. mechara Jesu ebe ọma na emezuola ihe niile iji mezuo ihe dere n'akwụkwọ nsọ kwuru si akpịrị na-akpọ o nwere udo nke nọ n'ebe ahụ nke mmanya gbagara gbagara juru n'ime ha ha were ụgbọ tinye na mmanya ahụ banye ya n'osisi a na-akpọ isọpụ detu ya jeso n'ọnụ mgbe jeso metụrụ mmanya ahụ ọnụ o kwuru ogochala jichakwa ụda ozu a ka ha ghara ikoro n'elu obere sabat n'ihi na sabat pụrụ iche nke ha mere ndị agha jiri bịa ụkwụ onye nke mbụ na onye nke ọzọ kpọgburu ha na Jesu mgbe ha rutere n'ebe jesu nọ ha hụrụ na ọ nwụọla ha hapụ ịkụji ya ụkwụ kama otu onye ha jiri ube mapụọ ya akụkụ otu ihu ahụ ọbara na mmiri agbapụta nke ha bụ akaebe nke o ejiri anya ya hụ ihe mere nọ akaebe ha bụkwa eziokwu ka unu wee kwere ihe ndị ya mere ya wee mezu ihe dịrị n'akwụkwọ nsọ si ọ dịghị ọgbụgbụ ya ọbụla nke a ga-agbaji edekwara ya n'ebe ọzọ n'akwụkwọ nsọ si ha ga-elekwasị anya bụ onye ha jiri ube mapụ akụkụ ka nke ya gachara josef onye harimasi ya onye na-eso ụzọ Jesu na nzuzo n'ihi egwu ndị Juu rịọrọ Pilet ka ọ bụrụ ahụ Jesu Pilet nyere ya ike ọ ga-abụrụ ya Nikodemus onye ahụ jiri abalị Bien protéger son amour, bien connaître, oh éternel, ou de l'essentiel, nke a gwara ya na agba elu na-esi isi ụtọ a na ya nke ya ihe dịka kilogram atọ 할부르 제수 제야우디 아부르 제수 제야우디 부지과야 과오자 이구서로 일이어준 디주 시리디 내 마음 먹이들의 제수 enwere otu ubi dị otu iri ọhụrụ dị nke na-eribeghị ozu ọbụla n'ime ya ebe ụbọchị ahụ bụ nkwadobe oriri ndị jụụ na ebe ili ahụ dịkwazi nso o liri Jesu